obi ajụrụ oke mmụọ Gue kan pada aku, anak pada itu, ya nak kita pada pada pada ngelak muzo. Itu agbadorigorigo na-akpọ egwu n'iro ihe anyị bụ bịa bụ nọ eme uwe obi onye nọrọ nga nọ nga anọghị a na ya ọkwa ya bụ ochi ihe onye ma ma onye jiri mmadụ ibe ya tụjọ ihe dị nwoke mma dị nwaanyị mma ihe na-agụ nwaanyị dị ime na-agụ onye tụwara ya atụra ndị ọkọ atụ ebubo ikpe aja ụmụ nwaanyị na-akụzi ikpe ha gorimakpa otu a ka ọ dị ndị obodo ugbo igbo ogwu onye onye dị dị mma aka onye ebe ọzọ enigwe na ọcha onye ya aga ebe ọ ga-aga ya onye egbu nwanne ya onye nwanne ya anaghị biko dịka ụra ka ọ dị ogwu akwara adike ị nọ na ha ị na-ele mmanwụ ị na-ele mmanwụ ka mmanwụ ị na-akwa adike erika nwa mma onye ụmụ okoro ndị akada ugbo n'igbo ama m ama na onye achọrọ na akpa nkịta maka onye bịara abịa ahụ achagbo bịa ze nkịta agbọghọ gbalaka achagbo anọnakwe na kredit nke ejie òtún ẹ̀kọ́ ọ̀dọ̀ rẹ̀. ọgọ nípa mi ti dáwọ́. ọjọ́ di àwọn ará ẹ̀ lẹ́wọ̀. white white ó sì tọ́ ní ké ó kó ṣìmìlì. ama m ama na onye na amacha onye bụ osita dike obere nwa na-ejere onwe ya mana ama ama na onye na-akara onwe enweghị na-eme ya ndị ihe na-eme bụ ndị chọrọ ihe ihe onye hiere n'akụ ga-anyịwa ya onye na ya nọ chaa chaa Chief, Chief, anụkwa m ọzọ ọ bụghị ji ugonna gị n'aka ihe onye ya ọjị ya kọrọ enweghị onye na-anụ ya anụ onye nwere uru onye na chi ya tụrụtiri mmadụ apụrụ imeri anụ onye ahụ ọcha ma be ya ndị a jiri atụwazie nnukwu mmọnwụ ọ bụ ihe taa

ị na ndị Igbo anaghị eme ka ndị Awụsa maka ọ bụ ọnụ nwaanyị ị na-aṅụ ara nwaanyị anya ma ị na-eme na ikpu ya edebe mmiri ndị obodo bụ nwaanyị ọba imu na baba ike ndị obi igonda ndị ọgọ iwugo mma mmanwụ akọtakpọ kpọpụla enyi otu adịga ahịa ekenego ma ọ marịwana anyị ga-afụ ndị ọzọ maka ihe na-eme nwa anyị enye ụmụ obi amụbi ogwu